akwụkwọ ozi nke abụọ nke Pọl onye ozi degara ndị Kọrent ndị Kọrent nke abụọ isi nke mbụ Pọl onye ozi nke Kraịst Jizọs site n'ọchịchọ Chineke na Timoti nwanne anyị na-edegara nzukọ Chineke nke dị na Kọrint akwụkwọ ha na ndị nsọ niile ndị nọ n'aka ya dum amara dịrị unu na udo nke si n'aka Chineke bụ nna anyị na onye nwanyị jizọs kraịst pụta onye a gọziri agọzi ka ọ bụ bụ chineke na nna nke onye nwanyị jizọs kraịst bụ nna nke obi ebere niile na chineke nke nkasi obi niile onye na-akasi anyị obi na mkpagbu anyị niile ka anyị wee pụọ isite na nkasi obi nke chineke ji kasie anyị onwe anyị obi kasie ndị ahụ obi ndị nọ na mkpagbu ọbụla n'ihi na dịka ahụhụ niile kraịst hụrụ na-ababiga oke n'ebe anyị nọ otu a ka nkasi obi anyị na-ababigakwa oke site n'aka kraịst ma ọ bụrụ na a na-akpagbu anyị ọ bụ n'ihi nkasi obi unu na nzọpụta unu ọ bụrụ na a na-akasi anyị obi ọ bụ n'ihi nkasi obi unu nke na-alụsi ọlụ ike na ịtachi obi n'otu ahụhụ ahụ nke anyị onwe anyị na-ahụkwa olileanya anyị banyere unu na-eguzosikwa ike ebe anyị matara na dịka unu bụ ndị na-ewekọ ahụhụ niile otu a ka unu na enwekọkwa nkasi obi ahụ n'ihi na ụmụnna m anyị achọghị ka unu ghara ịmara ihe banyere mkpagbu anyị nke a kpagburu anyị n'eshia na ekpogburu anyị nke ukwuu rinne karịa ike anyị ya mere anyị nwebigara obi abụọ oke ma anyị ga-adịkwa ndụ ee anyị onwe anyị enwewo ọzịza azara n'ime onwe anyị na ọ bụ ọnwụ ka anyị wee ghara ịtụkwasị obi na onwe anyị kama ọ bụ na Chineke onye na-eme ka ndị nwụrụ anwụ si n'ọnwụ bilie onye dọpụtara anyị n'oke ọnwụ dị otu a ọ ga-adọpụtakwa anyị onye anyị leworo anya ya na ọ ga na-adọpụtakwa anyị ọzọ ebe unu na-enyekọkwa aka n'ihi anyị na-arịrịọ unu ka ọtụtụ mmadụ wee kelee ekele n'ihi anyị banyere onyinye amara e nyeworo anyị site n'aka ọtụtụ mmadụ n'ihi na ịnya isi anyị bụ nke a ama nke akọ na uche anyị na ọ bụ n'ido nsọ na ịdị ọcha nke Chineke ọ bụghị na amamihe nke anụ arụ kama ọ bụ na amara Chineke ka anyị biri obi n'ụwa ma ọ bụ n'ebe unu nọ ka anyị bikarịrị obi anyị nke ukwuu n'ihi na anyị edegaraghị unu ihe ọzọ n'akwụkwọ ma ọ bụghị ihe unu na-aghọta ma ọ bụ nke unu na-amazukwa ana m elekwa anya na unu ga-amazu ha rue ọgwụgwụ ihe niile ka unu mazukwara anyị n'otu akụkụ na anyị bụ ihe ịnya isi unu ọbụna ka unu onwe unu bụkwa ihe ịnya isi nke anyị n'ụbọchị onye nwe anyị Jizọs n'ime ntụkwasị obi a ka nzubekwara na mbụ ịbịakwute unu ka unu wee nwee amara nke abụọ ka m wee sitekwa n'inye aka unu jee rue Masedonia sikwa na Masedonia bịakwute unu ọzọ ka unu wee dupụkwa m n'ije m ịga Judia ya mere mgbe nzubere e nke a ọ ga-abụ na eji m uche na agha agha zube ma ọ bụ ihe m na-ezupụta ana m ezupụta ha dịka anụ arụ na-agwa m ka ee e, na ee wee dị n'ọnụ m n'otu oge ma dịka Chineke kwesịrị ntụkwasị obi okwu anyị nke anyị gwara unu abụghị ee na ee e. n'ihi na ọkpara Chineke Jizọs Kraịst onye e kwusara n'etiti unu site n'ọnụ anyị bụ site n'ọnụ nke m na nke Silvanus na nke Timoti emeghị ya ka ọ bụrụ ee na ee e. kama emewo ka ee dị n'ime ya n'ihi na kahara bụ nkwa nke chineke ọ bụ n'ime ya ka ee dị n'ihi nke a ka amem sitekwara n'aka ya ka e wee site n'aka anyị nye chineke otuto ma onye ahụ nke na-eme ka anyị na unu guzosie ike n'ime kraịst onye tekwara anyị mmanụ n'isi bụ chineke onye kakwara anyị akara nyekwa anyị mmụọ nsọ n'obi anyị bụ ihe anyị ji mara na anyị ga-enwezu nkwa ahụ niile ma mụọ onwe m na-akpọku Chineke ka ọ bụrụ onye ama megide mkpụrụ obi m na ọ bụ n'imere unu ebere ka m na-ejighị bịa Kọrint ruo ugbu a ọ bụghị na anyị bụ ndị nwe okwukwe unu kama anyị bụ ndị soro unu na-alụta ọṅụ unu n'ihi na unu ji okwukwe unu guzo